Ọnụ m ka m ji eri ihe. Ọnụ m ka m ji eri ihe. Ọnụ m ka m ji eri ihe. Ọnụ m ka m ji eri ihe. I eat with my mouth.